akakam ha n'aka si na bụ mmanụ anwụ mgbeji onye bụ nwata ndụ ọ na-agụkwa gị mgbolo ka ife ga-eme ndị Igbo ka ndị Igbo wee mala ife o nwere okwu nne m gwalụ m gbogbo tupu ọ naba mmụọ na onye dị ụmụ nwa Ọsadebe gwalụ m sị ife ji wee malụ ezigbo nwafe Igbo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 ị ga-esi rapụ ubi nna gị ubi nna gị lụla afịfịa rapụ ubi nna gị na-alụcha nke onye ọzọ ejelụ m iti egwu na Abuja wee nesịa prọpati ndị Igbo olulu na Abuja obi wee gbawa m ejelụ m iti egwu na Jos wee lụọ janta Jos mfe afịa ndị Igbo olulu obi wee gbawa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 ebe nna fụ ụfọdụ bi na-acha ọtọ ndị Igbo anyị ga-ata n'ụzọ ọ bụ eziokwu na mmadụ na obodo oyibo golu n'ọbili onye nwela ili wee welu ụfa niile wee wunye n'ofu nkata ọ bụ na nkata daa naanị akwa niile afọ akụwa akụlulu na onye bụ nke afụla anya nke ilobanụba ya luo niile anyị na-alụ n'ogologo ụzọ ọkụ anabaghị alụwo ndị igbo nata abụgbo eligokwa ndị igbo ma fe nyere anyị nji ya ka nji wee sị ndị igbo ndo onye igbo ofu ebe nwanne ya ga-esi wee dị mma o jepichie ya onye igbo gosi nwanne ụzọ si enweta ego ọ chọ ka o gbuo enyi egbue ka o gbuo aka wu b olia bụ agha nene ọkpọba chukwu olisa biko nekwu ụmụ ụmụmụ mana bụ igwe bụ ike na ọ na-agba mbọ maka ọ dị ike ọlụ maka ọ dị nene wefu ya n'anya wefu igwe bụ ike n'anya karịa ise ndị ọzọ anụka na-ayọri iyori na agbawe gbaka ka wee webe iwe wee emegide igwe bụ ike si apụta fana bụ elisi anya bụ ndị ọ bụ na mmadụ bụ n'ọgụ bịa be igwe bụ ike tinye n'iru ọgụ ka o wee nwụrụ ọnwụ mana ofufe na yori yori na bụ na egbe na-agba anyanwụ mbụlagịrị ka egbe na ọ ga-esi n'aka mụ na gị wee bido ọ ga-esi n'aka nwanne na nwanne bido o nwere onye ga-abụ nwanne ya ka ọ bụla odogwu onye ka amalụkwuo jetu prọfesọ